AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo na-alọta na ndọgbu niile ọlụ nke ụbọchị kịta obi dị m ụtọ ịnabata unyi na okwu ndụmọdụ nke ahụike n'isiokwu anyị anyị ga-eleba anya n'ọrịa nke anyị na-akpọ agwa akpịrịkata ma ọ bụ akpata na olu bekee ọrịa ka anyị na-akpọ measles akpịrịkata ma ọ bụ agwa n'olu Igbo bụ ọrịa nke na-efe efe nke na-enwe mmekọta karịsịa ebe ụmụaka anyị dị anyị na-ebute ọrịa site na nje nke na-ekesasị ọrịa nke a na-akpọ n'olu bekee paramizovirus ọrịa bụ ọrịa a na-enweta site n'ikuku mgbe ụfọ a na-enweta ọrịa site na nchekwa ahụ onye na-arịa ọrịa mgbe ụfọ anyị na-enwetakwa ọrịa site n'iyi akwa onye na-arịa ọrịa na-enweghị ezi nlekere anya n'ịsa akwa ahụ n'ụzọ o kwesịrị mgbe ụfọ ọrịa na-enwe nhụkụta dị ukwuu n'ebe ụmụaka anyị dị site na otu afọ ruo n'afọ iri nwata dị ọnwa isii nwere ike gaa arịa ọrịa n'ihi na o nwere ihe mgbochite site na mmiri ara nke si n'ebe nne ya dị ndị dị na ihe ize ndụ inweta ọrịa bụ ụmụaka ndị na-aga akwụkwọ ọrịa na-adị ka ukwuu na oge oyi ma ọ bụ oge ọkọchị mgbe nje ọrịa ga-adị ka ukwuu n'ikuku kee ụzọ anyị ga-eji mata na anyị nwere ọrịa a na-akpọ agwa ọrịa a na-akpọ agwa na-anọ n'ime ahụ site n'ụbọchị anọ ruo n'ụbọchị iri abụọ nje ọrịa ahụ banyere n'ime ahụ nwata na-arịa ọrịa site n'ụbọchị anọ ruo n'ụbọchị iri abụọ nwata butere nje ọrịa na-akpata agwa ọ gaghị enwe ihe ngosipụta na o nwere ọrịa ma nwata ga-abụ onye na-agbagharịnụ ma mgbe ọtụtụ ụbọchị gasịrị nwata ga-ebido ị na-egosipụta ihe ngosi nke gosiri na o nwetala ọrịa nke bụ akpata nke mbụ na ihe ngosipụta na o nwetala ọrịa bụ na ọ ga-enwe ahụ ịkpọ ọkụ maọbụ ahụ ọkụ ị na-ele nwata anya ya dị ka onye ike na-agwụ na-enweghị ike ime ihe ọ bụla ọ ga-abụ onye na-agaghị enwe mmasị n'iri ihe oriri dịka o kwesịrị mgbe ụfọ ọ ga na-enwe ụkwara nke ga na-enye ya nsogbu mgbe ụfọ ọ ga-abụ onye na-enwe imi ọrịrị ma mkpọchi imi ma azụzụ mgbe ụfọ ọ ga-enwe anya ịchụ uhie uhie ma ihe ga na-esikwa ya n'anya na-asọchi mgbe ụfọ ọ ga na-enwe ihe mgbakashi ahụ mgbe ọtụtụ ụbọchị gasịrị ọ ga-ebido gosipụta ọkọ ọghịgha ahụ ya nke ga-ebido n'isi ya ga zuo ya ahụ niile ọ bụrụ na nwata na-acha ụcha ihe ọghịgha nke dị ya n'ahụ ga na-acha uhie uhie ya bụrụ na nwata na-eji ojii ihe ọghịgha ahụ ga na-ejikwa ojii o nwere ihe ndị ọzọ dị iche iche nrịrị a na-akpọ agwa na-ebupụta ma ọ bụ ihe ya na ya na-eso otu n'ime ihe ndị ya na ọrịa na-ebupụta bụ nke anyị na-akpọ afọ ọsịsa nwata na-arịa ọrịa a na-akpọ agwa na-enweghị ezi nlekọta anya ga-enwe afọ ọsịsa ebe ọ dị ukwuu mgbe ụfọ ọ ga-enwekwa ọrịa oyi ịba ya ahụ nke ga na-eme agbịrị akụkụ ya na-ara ya ahụ mgbe dum mgbe ụfọ ọrịa a ga-abanye nwata n'ime ntị nke ga-akpatara ya ntị ọtịta ọ ga-abụrụ na nne na nna nwe nwa ahụ enweghị ezi nlekere anya n'ebe nwa na-arịa ọrịa dị ọrịa ga-abanye ya n'ụbụrụ isi ma mee ya enwe ihe nhụkụta n'ime ụbụrụ isi ya nke a na-akpọ n'olu bekee meningitis kee otu a na-esi ebute ọrịa ọtụtụ ndị na-enwe agwa ị na-ezi imi maọbụ ịbụpụ ụkwara n'ụzọ na-adịghị mma mgbe anyị na-eme nke a anyị mara nke ọma na anyị na-agbasasị nje ọrịa ebe ọ dị ukwuu keka nke onye nwere ọrịa maka mgbe anyị kpapụrụ ụkwara maọbụ zipụ imi mapụ ya ya adapụ n'ala ọ ga-anọ na ala kpọọ ikuku ga-eburu ọrịa gazuo ebe dum mgbe o buru ọrịa gazuo ebe dum ụmụaka anyị dị n'ihe ize ndụ ịnweta ọrịa mgbe ọbụla ha na-egwu egwu ma ọ na-eku ume mgbe ọrịa banyere ha n'ahụ ha ga-anọ n'ime ahụ ha bịa too nke ukwuu bịa gosipụta ihe ngosi nke ọrịa dịka anyị na-ekwuole ya na mbidota okwu nke ahụike anyị onye na-arịa ọrịa ị ga-ahụ ihe ngosipụta niile ndị a nke anyị na-ekwuo na na mbido isiokwu nke ahụike anyị a onye a ga-abụ onye ga na-enwe ike ọgwụgwụ ọ ga na-enwe ahụ ọkụ nke ga-adịgidenụ ruo ụbọchị atọ na-akwụsịghị akwụsị nwata na-arịa ọrịa ga na-enwe ihe ọghịgha gaghazi ya ahụ dum nwata na-arịa ọrịa ile ya anya n'ime ọnụ ya ị ga-ahụ ọkọ maọbụ ihe ọghịgha nke nọkwa ya n'ime ọnụ nke nụ na ihe ọgịga nke ọrịa ga-aba n'ime ọnụ onye ahụ otu anyị ga-esi chọpụta ọrịa ma ọ bụ si na ee na onye a na-arịa ọrịa bụ na anyị ga-ewere ọbara nke si n'ebe onye na-arịa ọrịa pụta mee ihe nyocha na ụlọ ọgwụ anyị ma chọpụta ee na onye a bụ nje ọrịa kee ụzọ anyị ga-esi gbochie ụmụ anyị inweta ọrịa ndị a ọrịa ọjọọ a na-akpọ agwa ụmụ anyị ga-agba ọgwụ mgbochi site na ọnwa isii ga-erue n'ọnwa asatọ ma ọ bụkwa ọnwa iri na ise nke amụrụ ụmụ ahụ anyị ga-akpọrọ ha gaa n'ụlọ ọgwụ ebe a na-agba ọgwụ mgbochi ka ha nwee ike gbaa ha ọgwụ igbochite ha pụọ n'aka ọrịa ọjọọ dị otu a mgbe ofu ọ bụrụ na o nwere ụmụaka ndị na-arịa ọrịa n'ogige ebe anyị nọ ọ ga-amasị anyị ma ọ bụrụ na anyị ga-eme ka ndị ọzọ mara na nwaka dị otu a na-arịa ọrịa otu a ga-esi nwee ike machipụta ya ka ọ hapụ ibunye ọrịa na ụmụaka ibe ya ndị ọzọ a gaa na-ekwe ya ị na-egwu egwu ya na ụmụaka ndị na-enweghị ọrịa ọjọọ dị otu a anyị ga-akpọrọ ụmụaka na-arịa ọrịa dị otu a gaa ụlọ ọgwụ ebe a ga-enwe ike lekere ha anya nke ọma ọ ga-abụrụ na anyị enwe ike mee ihe dị otu a na ogige ebe anyị bi anyị ga-enwe ike gbochie ọrịa ọjọọ ya ma hapụ ịna na-ekesasị ọrịa ọjọọ ya n'ebe ụmụaka anyị dị igbo ndị ọma na-ege ntị otu a ka ọ anyị n'ọnụ n'ụbọchị taa ụbọchị echi ile na-abịa abịa anyị ga-ewetakwuru unu okwu ahụike ọzọ udo dịrị unu emeela nwanne anyị onye chineke sitere n'ọnụ ya nye anyị akụkọ ahụike gị onye na-ege ntị ịnụla ihe mụ na gị kwesịrị ime na ịkwa ụkwara na ịma uzere ka anyị were akwa dị ọcha maa uzere anyị ka anyị were akwa dị ọcha mechie ọnụ anyị ma anyị chọrọ ịkwa ụkwara ka anyị ghara ime ka ọrịa na-aga n'iru nwanne m nwoke nwanne m nwaanyị na-ege ntị na Adventist World redio unu anụla ee mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email anyị awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa Isak ụwa na-ajụ Jizọs dị na-achọ ya ọtụtụ hapụrụ ya ụfọdụ na-achọ ya ma na-ebube ka ọ ga-abịa oge ahụ na-abịa ngwa ee ụbọchị ọbịbịa ya na ibe ya na-eso ụbọchị ọbịbịa ya kenerụso ee ụbọchị ọbịbịa ya na ụbọchị ọbịbịa and onye nso n'ijije n'ụzọ mkpa site n'ịchịkọ ndị ikwu ndị kraịst gburu ugboro n'ihi ụbọchị ọbịbịa nke na-eruso e, ụbọchị ọbịbịa ya na abịakọ na-abịa ngwa nwa ọbịbịa ya na-eruso ebụbọchị ọbịbịa ya na-abịa ọ na-abịa mgba onye nwanyị ga-abịa n'ike n'ebube dị ukwuu dị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya Township unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị arịrịọ mbụ ka Chineke gọzie unu ka ọ gbaa unu ume ka ọ nọnyere unu n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi eze nlewemchi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye Igbo onye na-ege ntị anyị abịala ọzọ n'ụbọchị taa anyị na-agakwa n'iru na-arịọ amara nke Chineke n'isi onye ọ bụla na-ege ntị n'ụbọchị taa m na-asị ka Chineke nọnyere gị ka Chineke na-edu anyị ka anyị na-eleba anya na akwụkwọ nsọ isiokwu anyị n'ụbọchị taa isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ụbọchị izu ike ụlọ nke ime mmụọ ụbọchị izu ike ụlọ nke ime mmụọ ihe ọgụgụ anyị ka anyị ga-ewere n'akwụkwọ ndị hibru isi anọ amaokwu nke itoolu na nke iri nna anyị na chineke anyị onye dị nsọ biko nke a bụ ohere nke inyeworo anyị iji leba anya n'ime akwụkwọ nsọ nyere anyị aka jehova mee ka isiokwu a doo anya n'ụbọchị taa ka e wee nye aha nsọ gị otuto n'aha jizọs Ihe ọgụgụ anyị bụ nke anyị na-ewere n'akwụkwọ ndị Hibru isi anọ amaokwu nke itoolu na nke iri ọ si otu a ya mere idebe ụbọchị izu ike fọdụrụ ndị nke Chineke n'ihi na onye bataworo n'izu ike ya ya onwe ya ezuwokwa ike n'ọlụ ya niile dịka Chineke zuru ike n'ọlụ nke aka ya ụbọchị izu ike fọdụrụ ndị nke Chineke ụbọchị izu ike mgbe ụfọdụ a na-ekwu ihe gbasara ụbọchị izu ike ọ naghị ekwe ido ọtụtụ n'ime anyị anya anyị ka nwekwara ihe mgbagwoju anya ọ bụezie na ajụjụ na-abịa ma Chineke ga-enye aka ma enwekwa ike mee ihe kwesịrị m ka m mee n'ụzọ dị otu ahụ ma n'ụbọchị taa ka anyị lebatụ n'anya ihe gbasara ụbọchị izu ike a ụbọchị izu ike anyị maara nke ọma na ọ bụ site na okike nke ụwa mgbe chineke kechara ihe niile ka o hiwere ụbọchị izu ike n'ụbọchị nke asaa ya ewee doo ya nsọ mgbe gara aga ọdụ otu nwa okorobịa nwa okorobịa nke nọ n'ime ụlọ ya na-atụgharị akwụkwọ ndị na-ebu akụkọ dị iche iche nke na-eme na gburugburu ebe anyị nwetara onwe anyị nwa na-elegharị anya n'isi akụkọ ndị dị n'akwụkwọ ndị a ma n'ezie n'ime mmụọ ya obi ya na-agwa ya sị ọ bụghị naanị akụkọ ka ọ na-achọ na ọ dị ihe nke kọrọ n'ime ya ihe nke ọ chọrọ ịmata ihe nke mere ya ka ọ bụrụ onye na-anaghị enwe udo nke obi onye na-anaghị enwe ike kpakọọ onwe ya ọnụ echiche ndị ahụ na-enye ya nsogbu mgbe ochie lọghachiri n'ọnọdụ dị otu a ma nwokorobịa dị naanị afọ iri abụọ na asatọ nwokorobịa bụkwa onye amụnyere n'ezinụlọ nke e nwere ihe nkụta ezinụlọ nke a na-akwanyere ugwu enyere ya ọgụgụ akwụkwọ na oke o nwere ọrụ nke dị mma nke a na-akwụ ya ezigbo ụgwọ nke pụtara na nwa okorobịa bụ onye na-ebi ndụ dị ka o si kwesị ọ dịghị ihe ọ chọrọ n'ime ndụ ya karịkwa na o nweghị udo nke obi ma mgbe ọ na-atụgharị akwụkwọ ndị a dị n'ime ụlọ ya ya ewelite otu n'ime akwụkwọ ndị ahụ bịa hụ isiokwu nke gara ya anya ya ewere ya gụọ isiokwu ahụ gịnị ka edekwasịrị ya isiokwu ahụ bụ nke na-asị a na-akụzi ihe gbasara otu a ga-esi enwe udo nke obi na ebe dị otu a nwokorobịa ejiri ya gụchaa ihe a bụ ihe nke eji gbasa ozi maka ihe ozizi ya nke dị mkpa ya lee ya anya lee ụbọchị nke dekwasịrị n'elu ya hụ na oge ahụ nke dekwasịrị n'elu ya agafeworị izu abụọ gara aga ya baara onwe ya mba nwee ntamu n'ime onwe ya ọ bụ gịnị kpatara ha ome ihe a ngwa ngwa ọ bụ ya na oge ahụ agafeela ka m akwala ebe a gaa mata ma ọ dị onye m ga-ahụ jụọ ya ihe gbasara ihe e mere n'ebe a mgbe o ji garuo ebe ahụ ya chọpụta na ihe ọmụmụ ahụ ka na-aga n'iru obi tọọ ya ụtọ n'ezie mgbe onye na-enye okwu Chineke kwuchara okwu Chineke nwokorobịa esere ya n'uwe si ya biko onye ozizi n'ezie ọ ga-amasị m ma ị ga-eme ka m mata ụfọdụ n'ime ihe ndị a ka o wee doo m anya onye ozizi ahụ kpọrọ ya nọrọ ala kọwara ya ihe gbasara ụbọchị izu ike n'akwụkwọ nsọ ya sị ya n'ezie kemgbe ndụ m nke a bụ m ịbata n'ọgbakọ nke ụmụ Chineke nke dị otu a na Chineke na-akpọ m oku n'ime mmụọ m achọpụtara m na ọ bụ ezie na ụzọ a bụ ụzọ nke m ga-esi wee nwee udo nke obi n'ihi na ana m achọ udo nke obi nke mere mgbe ụfọdụ ma na-akpa agwa dịka nwatakịrị akpọpụrụ ebe dị anya nke ọ na-agụ mkpụrụ obi ya agụ ịlakwuru nne ya na nna ya mgbe ahụ ka onye ụkọchukwu ji mee ka ọ mara sị n'ezie na ụbọchị izu ike bụ naanị ụzọ nke ga-edulaga anyị ụlọ ọ na-edulaga anyị ụlọ n'ụzọ dị aṅaa ọ na-akpọrọ echiche anyị laghachi n'okike ụwa mee ka anyị cheta otu anyị si bido mee ka anyị mara ihe ndị ahụ nke mere tutu Chineke echee echiche inye anyị ụbọchị nke izu ike mgbe ụbọchị izu ike na-akpọrọ akọnuche anyị ala na ihe mere ọbụna n'ogige iden ọ na-eme ka anyị mata sị na chineke n'ezie bụ onye nke kere ụwa niile na ọ bụ onye jupụtara n'ịhụnanya ya mere n'ụbọchị izu ike ka ị ga-enweta afọ ojuju n'ụbọchị izu ike ka ị ga-enweta obi udo n'ụbọchị izu ike ka ị ga-enwe nghọta gị na onye nke kere gị ewee nọkọọ tụgharịa uche ụbọchị izu ike bụ ụbọchị izu ike nke chineke onye kere eluigwe n'ụwa hiweworo ọ bụ ụbọchị nke ị na-ahụ ụdị mmadụ na ezi omume nke mejupụtara onye kere eluigwe n'ụwa na ụdị mmasị nke Jizọs Kraịst nwere nke kpatara o ji na-arịọ arịrịọ n'ịhụnanya n'isi mụ na gị ụbọchị izu ike ga-eme ka ị nwee ịhụnanya gbasara ọbụna ọbịbịa abụọ nke Jizọs Kraịst ya mere mgbe ị na-anọ na-enweghị obi ozuzu ike ebe ị ga-aga ma ọ bụ ihe ị ga-eme gbasara inwe afọ ojuju n'ebe Chineke nọ biko chi ụzọ leba anya gụgharịa ihe nke gbasara ụbọchị izu ike n'akwụkwọ nsọ n'ihi na ụbọchị ọbụla bụ ụbọchị izu ike oge awa ahụ nke dị nsọ nke Chineke si gị ga-emela ihe nke aka gị gị were ya tụlee uche na ihe gbasara ya ọ bụrụ na ị gaa njem n'ụzọ dị otu a ị ghaghị izute Chineke ị ghaghị ịhụ Chineke n'ụdị dị iche m na-asị mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a ka onye nwe mmeghe anya gị ka ịhụ ọbụna ihe omimi na ọṅụ nke a na-enweta site na ịsọpụrụ Chineke n'ụbọchị a bụ ụbọchị dị oke mkpa nna anyị onye bi n'eluigwe biko bịa nọnyere ụmụ atụrụ gị mee ka anyị ghọta ihe omimi nke dị n'ụbọchị nsọ gị wee dobe ya ka o wee dịrị anyị mma n'aha Jizọs anyị ch'ekwute ụbọchị izu ike wee doo ya nsọ Chineke ga-enyere anyị aka n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya na ngọzi Chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ezi enyi m ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo